mụchaka ezumezu mmụọ jidiri ezumezu mmụọ m jaba ana m ekele unu ezumezu mmụọ m jaka ezumezu mmụọ m jidiri ezumezu mmụọ m jaba ana m ekele unu it's a new It's a brand new day. As I'm still living today, I raise my voice to praise. Chua Muchimoma, Agumo, Mwala Namo, Eze Wanyu Mirimo, Nichimo. niile una too much ile unu zuru ka eme una too much ile unu zuru ezumezu mụmụchi aka o o Eh, Despite the push for me to fall, I'm still standing strong. Despite the plan I made. get by, but I survive. Ezumezu mo, ezumezu mo mu jete o. na mụ kwụsịrị ike, ọkwụnụ na mụ na-aga n'iru o. na-abịa, atinye na unu mma na unu zuru ka eme maka ihe ọma unu na-emere m unu deme deme ezumezu mmụọ m ji aga o ezumezu mmụọ m ji dịrị o ezumezu mmụọ m ji aba o ana m ekele unu o ezumezu mmụọ m ji

edeme